nwoke ndị igbelukwaaranụ igbe mba nwoke mba paniela ugbo oyibo na-ebu gbaa <laughs> agba m ticha agba kwacha boy boy dey boo boo boo dey boo ibu boo. boy boy dey boo biscuit. obodo ahụ bụrụ onye gburu ụgbọala ahụ obodo ọbụghị obodo. igbo mma mmanụ nnọọ n'ihe omume egwuregwu obi aṅụrị tata bụ okwu ntabi ile ka anyị nọkwa ọzọ maka inye ndị igbo obi aṅụrị nke nwa bụ onye igbo naanị igbo na-asụ igbo nke ọma anyị nọ tata ka anyị kpagharịa nye ndị igbo obi aṅụrị aha m bụ tobechukwu kasmia a na-akpọ m to ọ bụ na mba TV ka anyị nọ ka anyị ganye igbo obi aṅụrị ngwa ndewo maazị ndewo biko kedu afa gị afọ m bụ Steven Maazị Stephen onye bekee bụ amụọ Imo steeti ịbụ ezigbo nwa afọ Igbo naanị Igbo na-asụ Igbo nke ọma ọ bụ n'oge obi aṅụrị okwu ntabi iru Igbo n'egwuregwu ndị Igbo n'Ugwumba TV ka anyị nọ taata maka obi aṅụrị ndị Igbo na-ekiri gị ị ga-ekwuru m okwu ntabi iru ugboro anọ na-ekugo ume ọbụla nwoke na-ere ele lere anya were ele nwoke na-ere ele lere anya were ele ugboro anọ na-ekugo m ọbụla nwoke na-ere ere elere anya were ere ere nwoke na-ere ere elere anya were ere ere nwoke na-ere ere elere anya were ele ere nwoke na-ere ere elere anya were ele ere nwoke na-ere ele elere anya were ere ele nwoke na-ere ele elere anya were ere ele nwoke na-ere ele elere anya were ele ere nwoke na-ere ele elere anya were ere ele nwoke na-ere ele elere anya were ere ele bịa bịa bịa bịa bịa mgbakwuo m nke a ma kwuo pịa akpa m kpachi akpa akpa m tinye akpa m pịa akpa m kpachi akpa akpa m tinye akpa m pịa akpa m kpọcha akpa akpa m tinye akpa pịa akpa m tinye akpa pịa akpa m kpọcha akpa akpa m tinye akpa m pịa akpa m kpọcha akpa akpa m tinye akpa m pịa akpa m akpa ewelu ọhanaeze ekelekwanụ m ụnụ afọ m Steven ndewo maazị ndewo maka ọhanaeze ndị Igbo na-ekiri gị kịta kedu afa gị Chibueze onye ebe ka ịbụ amụọ steeti ife a bụ na obi aṅụrị ndị Igbo okwu ntabi ire n'oge egwuregwu ndị Igbo mba TV ka a nọ na-enye ndị Igbo obi aṅụrị kwere m okwu ntabi ire ugboro anọ na-ekugu ume ọbụla nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele were anya were ele nwoke na-ere ele nwoke na-ere ele lere anya were ele nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele lere anya ma ree ele nwoke na-ere ele lere anya ma ree ele nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere anya lere anya nna m ya bịa o buru ofu mgbe ọkwuo nke a pịa akpa m kwachie akpa akwa m tinye akpa m bịa akpa m pịa akpa m kwachie akpa akwa m tinye akpa m pịa akwa m kwachie akpa akwa m tinye akpa m pịa akpa m kwachie akpa akwa m tinye akpa m kwụrụ anọ pịa akwa m kwachie akwa akwa m tinye akpa m ndewo nna maka ndị ọma na-ekiri gị kịta kedu afa gị afọ m bụ Chinyere Ụzọ onye ebe ka ịbụ <laughs> Imo steeti ịbụ ezigbo nwafọ Igbo na-asụ Igbo nke ọma oke nnọọ na ihe omume obi aṅụrị okwu ntabiro n'oge egwuregwu n'ugwu mba TV ọ dị mma ị ga-ekwu ihe a ugboro anọ n'ekugo m ọbụla maka obi aṅụrị ndị Igbo nwoke na-ere ele lere anya were ele nwoke na-ere ele lere anya were ele nwoke na-ere ele lere anya were ele nwoke na-ere ele lere anya na ele. nwoke na-ere ele anya were ele nwoke na-ere ele lere anya wee lee ele nwoke na-ele ele lere anya wee lee ele nwoke na-ele ele were anya na-ele <laughs> ọ dị mma ọ ga-adị ka nke a heghere ntụntụ arụ mgbakwuo nke ọsịsọ pịa akpa m kpachie akpa akwa m tinye akpa m nwa pịa akpa m kpachie akpa akwa m tinye akpa m pịa akpa m kpachie akpa m were ya ọzọ ị ga-enweta ya tie akpa m kwasị akpa akpa m tinye akpa m tie akpa m kwasị akpa m aka m tinye akpa m ị nwetara ya ọ dị mma gwaghara ebe ndị Igbo afa gị ọzọ afa m bụ Chinyere Ụzọ ahụ nwa afọ Imo ọ dị mma ndewo nne ịgbalịala maazị ndewo ndewo maka ndị ọma na-ekiri gị kedu afa gị Emmanuel biko emmanuel onye bekee onye imo steeti Ibe ezigbo nwa afọ igbo na igbo na-asụ igbo ọfụma ọfụma ọfụma ọ ma nọ na okwu ntabere nke taata ị ga-ekwuru m okwu a ugboro anọ na n'ekugo m ọbụla nwoke na-ere ele elere anya were ere ele nwoke na-ere ele elere anya were ele nwoke na-ere ele ele were anya were ere ele nwoke na-ere ele ele were anya were ere ele nwoke na-ere ele ele were anya were ọ bụrụ ele were anya nwoke na-ere ele lere anya were ere ele nwoke na-ere ele lere anya were ere ele nwoke na-ere ele were anya wee ree ere mba kwuo nka kwuo nka pịa akpa m kpachi akpa akwa m tinye akpa m pịa akpa <laughs> m kpachi akpa akwa m tinye akpa m pịa akwa m kpachi akwa m ọ dị mma mgba kwuo ya kwuo ya ofu ugboro <laughs> ọzọ ka anyị wee hapụ gị pịa akpa m kpachi akpa akwa m tinye akpa m pịa akwa mkpa m akwa mkpa m tinye m ndewo Adigbo ndewo biko kedu afa gị Mrs. Ogechukwu ọ dị mma Oriakụ Ogechukwu onye bekee bụ onye Anambra ịbụ ezigbo nwafọ Igbo naanị Igbo na-asụ Igbo nke ọma anyị nọ na okwu ntabire nke taata ga ekwu m okwu ntabire a ugboro anọ n'ekuku ume ọbụla nwoke na-ere ere elere anya were ere ele nwoke na-ere ere elere anya were ere ele nwoke na-ere ere elere anya were ere ele nwoke na-ere ere elere anya were ele. nwoke na-ere ere elere anya were ele. nwoke na-ere ere elere anya were ele mgbe m ga-ekwuru m nke dị ka nke ọzọ ahịrị arụ mgbakwuo nke ọsịsọ pịa akpa m akpa akwa m tinye akpa m pịa akpa m kpachi akpa akwa m tinye akpa m pịa akpa m kwashi akpa ọ ndewo dị mma maka obi aṅụrụ ndị Igbo ị ga-ekwu okwu ntabi ire ugboro anọ n'ekugo ume ọbụla nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele were ala were ele ele nwoke na-ere ele were ala nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele lere anya were ree ele nwoke na-ere ele were anya were ele ere ele were lere anya were ere ele were ele nwoke ngwa ekwu nke a nọ na mmadụ ibe elu gbawa igbo nke a pịa akpa m akpa akpa m tinye tinye akpa m pịa akpa tinye akpa m pịa akpa tinye akpa m pịa tinye akpa m pịa akpa m tinye akpa m pie akpam kpachi akpam tinye akpam kpachi akpa akpam tinye akpam tinye akpam kpachi akpam ọ dị mma ndewo kedu aha na-eze ndị igbo afọ gị ọzọ afọ m bụ comfort ekeke daalụ biko kedu afọ gị afọ mmadụ ka maazị mmadụ ka nọ n'ihe egwuregwu okwu ntabi ilu igbo biko ihe ekwu m okwu ntabire ugboro anọ ọsịsọ ọsịsọ ekugu m ọbụla pịa akpa m kwachie akpa akwa m tinye akpa m pịa akpa m kwachie akpa akwa m tinye akpa m tinye akpa m kwachie akpa akwa m tinye akpa m pịa akpa m kwachie akpa akwa m tinye akpa m pịa akpa m tinye kwachie akpa m tinye akpa m tinye akpa m kwachie akpa m tinye akpa m pịa akpa m tinye akpa m kwachie akpa m tinye akpa m kwachie akpa m tinye akpa m pịa akpa m kwachie akpa akwa m tinye akpa m bia akpam pɛtɛ akpam ti akpam bia akpam ti akpam bɔ bia bia akpam nna m mgba ọ dị ka nke a siri ntụtụ ike mgbakwuo nke ọzọ ka anyị mara nwoke na-ere ele elere anya were ere ele nwoke na-ere ele elere anya were ere ele nwoke na-ere ele were anya were ere nwoke na-ere ele were anya were ere nwoke na-ere ele were anya were ere nwoke na-ere ele were anya were ere ọ dị mma biko kere ha na-ese ndị ọzọ mmadụ ka Ndew eh, non. ugbo oyibo na-ebu gbaa <laughs> agba ticha agba akwacha awa agba m ti agba ah. ugbo oyibo na-ebu ugbu na-ebu ibu ugbu ugbo oyibo na-ebu ugbu izbut ogboro ọhụrụ gburu onye gburu ụgbọala hụrụ ogboro ọgbụrụ gburu <laughs>